ndị tesalonaika nke abụọ isi nke abụọ ma anyị na-arịọ unu ụmụnna anyị n'ihi ọbịbịa nke onye nwe anyị jizọs kraịst na nzukọ anyị ga-ezukọ n'ebe ọ nọ ka e wee ghara isite n'aka mmụọ ma ọ bụ okwu ma ọ bụ akwụkwọ ozi dịka o sitere n'aka anyị mee ka unu mee mkpatụ pụọ n'uche unu ọsọ ọsọ ma ọ bụ ka unu tụọ ụjọ dịka a ga-asị na ụbọchị onye nwe anyị dị ugbu a unu ekwela ka onye ọbụla ga-agbuo unu n'ụzọ ọbụla n'ihi na ọ gaghị adị ma ọ bụrụ na mwezuga ahụ ebughị ụzọ bịa e wee kpughee onye ahụ na-emebi iwu bụ nwa nke ịla n'iyi onye na-emegide na-ewelikwa onwe ya elu imegide ihe niile a na-akpọ Chineke ma ọ bụ nke bụ ihe a na-asọpụrụ dịka Chineke ya mere ọ na-anọdụ n'ụlọ nsọ nke Chineke na-egosi onwe ya si na ya bụ Chineke unu echetaghị na mgbe nna nọ n'etiti unu n'oge gara aga ọ bụ ihe ndị a ka m na-agwa unu ugbu a unu matakwara ihe na-egbochi ka e wee kpughee ya n'oge nke aka ya n'ihi na ihe omimi nke mmebi iwu na-alụsi ọrụ ike ugbu a naanị ruo mgbe a ga-ewepụ onye ahụ n'etiti bụ onye na-egbochi ugbu mgbe ahụ ka a ga-ekpughekwa onye ahụ na-emebi iwu onye onye nwanyị jizọs ga-ewere iku ume nke si n'ọnụ ya pụta gbue werekwa ngosi nke ọbịbịa ya mee ka ọ ghara ịdị ire bụ onye ahụ nke ọbịbịa ya dị ka ịlụsi ọrụ ike nke setan n'ike niile ọbụla na ihe ịrịba ama dị iche iche na ọrụ ebube dị iche iche nke ụgha na aghụghọ niile kwa nke ajọ omume n'ebe ndị na-ala n'iyi nọ n'ihi na ha anaraghị ịhụnanya nke eziokwu nke ọma ka e wee zọpụta ha n'ihi nke a Chineke na-ezitekwara ha ịlụsi ọrụ ike nke njehie ka ha kwere ụgha ahụ ka e wee kpee ha niile ikpe bụ ndị na-ekweghị eziokwu kama ajọ omume dịrị ha ezi mma ma anyị onwe anyị ji ụgwọ ikele Chineke ekele mgbe niile banyere unu ụmụnna anyị ndị onye nwe anyị hụrụ n'anya n'ihi na Chineke rọpụtara unu site na mbụ ka unu wee nwee nzọpụta n'ime ido nsọ nke mmụọ nsọ na-edo na ikwere eziokwu nke o siri n'aka ozi ọma anyị kpọbata unu n'ime ya ka unu wee nweta ebube nke onye nwe anyị Jizọs Kraịst ya mere otu a ụmụnna anyị na-eguzosinu ike jidekwa na ozizi niile e nyere n'aka idebe nke eziri unu ma ọ bụ site n'okwu ọnụ anyị ma ọ bụ site n'akwụkwọ ozi anyị maka ya onwe ya bụ onye nwe anyị jizọs kraịst na chineke bụ nna anyị onye hụrụ anyị n'anya nyekwa anyị nkasi obi ebighị ebi na ezi olileanya n'ime amara ka ọ kasie obi unu meekwa ka ha guzosie ike n'ezi ọlụ na eziokwu niile ọbụla